n'ụwa ka nkoga bụ akara nwụchibi ụwa mmadụ apụghị ihicha ya ajọ mma na ajọ mmadụ ha na-eme na nkịtị ka ọ bụ jelọsi nke ahụ bụ obere okwu tụlee n'uju gị bụ ụmụnne onye chukwu gọziri mmadụ apụghị ịkọcha ị na-anụ brọda anyị na-anụ na-anụ sista anyị na-anụ akụkọ mere eme n'obodo kenan na n'ala ijipt dịka edere na genesis iri na asaa ruo ihu abụọ na asaa ihe niile edere n'akwụkwọ nsọ bụ okwu chineke ọ bakwara uru iji wee zi ihe ndị akụkọ a na-eme taa ọ bụla na ala mụ na ibi n'ime ya jelosi anya ukwu na esemokwu onye makwana onye ga achụpụrụ ibe ya ewu na ji echi ọ kasị bụ adịghị n'otu nke ụmụnne ka anyị were na akọ josef na ụmụnne ya nweta ihe gee ntị jo josef nwa jakọb jo nwa nna ya hụrụ ya mana ụmụnne ya kpọrọ ya asị maka josef rọrọ nrọ wee kọrọ ụmụnne ya kọrọ ụmụnne ya kọkwara ya nna ya brọda m akụkọ kọrọ anyị ka obi dị anyị mma ọ maghị na anyị na-akọ ọnụma nye n'obi ndị kpọrọ ya asị ka gbuo okwu onwe gị n'anya ozi ọ ga-abụ na anyị ga-akpụ isi ala nye gị ibe n'ezie malaria jide aka mụ na nne gị na ụmụnne gị a ga-akpụ isi ala nye gị papa amaghị m unu nwee nkọwa ihe ị hụrụ ka m na-ekwu onye ozi ọ na-atụ ilu ọkwa jelọsi na-ebute ịkpasị mana onye na-akpasị bụ n'ogbu mmadụ nọ otu ụbọchị ihe anyị ukwu na-eme ụmụ ojekọ jere ize ewu na atụrụ nna ha n'obodo shekem si ya kere jọdan jo esoghị ha josef esoghị jee atụghị anya ha nna ha zipụ jo eo jo nwa jiri nkotu gị ike ya ụmụnne gị jere mba chọrọ ha gawa mara ọ dịkwa ike n'igwe ọ dịkwa mma jee bie chọrọ ụmụnne gawa nwa na-achọ ụmụnne ya ọ makwana na agwọ nọ n'akịrịka ahụ ji oke ọ na-abịa tee chineke ta nsị lee na onye nrọ ka onye ọka nrọ na-abịa taata ka ọ ga-arọ fainal ọnwụ ga-akpụ ya ihu kpụrụ e mgbe aka akwa chukwu bi ike na nke ọ nke ọ dịghị ngwara pụrụ ime gị ibe m nke ga-aga n'iru ha gburu ewu tụrụ aka otujo n'ọbara ya si na anụ gburu ya n'ọhịa jekọb bee obecha akwadoba nwa mgbe nta ka okwu ụgha na-adị ka isiokwu ewere ọnọdụ ya achụkata onye aka ya dị ọcha achụba ya n'ụwa ọma ha rere josef n'ijipt resi ọgaranya bụ pọtịfa ma anya nwunye pọtịfa dị n'arụ josef ọnwụ nwa onye ezi omebi ihe ebe ọbụla ọ na-aga ọchịchịrị apụghị imegbu ya ọnwụnwa ekwensu bịale na ọnwụnwa ekwensu ọnwụnwa ekwensu bịale na ọnwụnwa ekwensu otu ụbọchị eruo nu nwata igwe ajụrụ ọnụ madam akpọwa josef ya josef nwoke ọma Joseph Etie Etie Madam Idegbu na-asọ ya nsọ ya bụrụ ụmụ ihe arụrụ idi na nwunye nna m ukwu ihere n'ọdụ maka egbuo nwaanyị ka ị mara pọtifa lọta nwata ọdị ya eze dị m ihe mere nebata Joseph anyị hụrụ n'anya maka o mere arụ lelee o mere arụ iwe were kpọrọ na-adịrị unu mgbe a na-esogbu unu n'ihi ezi omume don't worry ụgwọ ọlụ dị ukwuu emesịa Jona na mkpọrọ n'ihi ezi omume akwa ọkwa Joseph na-ebe chinagoromo mbụ ọ dịghị eburu akpa n'ime dị ibe m nke ga-aga n'ihu chukwu bụ ike m ọ bụ ike m ọ dịghị ngwa eburu ime dị ibe m nke ga-aga n'ihu. ihe mere na mkpọrọ ka okwu chineke wee mezuo ụmụ odibo fero mere ihe ọjọọ fero wee tinye ha na mkpọrọ ebe ahụ ka ha hụrụ Job o ruo otu ụbọchị ha rọọ nrọ josef kọwara ha nrọ emesịa ihe josef gwara ha mere ma ọ kwa ọrịa na ofeke ochefu dibịa gwara ya afọ abụọ josef ka nọ na mkpọrọ ọ bụrụ mụ na ganya jụọ chineke ajụjụ ọ bụ na mkpọrọ a ka nkwa gị na-emezu ma josef ekwughị ya mmadụ pụrụ ịgharịpụ ma chineke adịghị agha agha tọta na nrọ akọwa nrọ onye isi ga-abịa eze efere amaghị m ya onye apụwa bịa eze nrọ gị agbara mgharị odibo eze tie eze ama m aha onye ya ahụjoo aṅụrụ m ya na mkpọrọ onye ọka nrọ sọ ya ga-akọwa nrọ gị a ụlọ mkpọrọ emeghe by force a man's gift make it away for him that's right ngwa ngwanụ gọvanọ nala ijide akụ na ụba ya n'aka gọvanọ nala ijide akụ na ụba ya n'aka josef bụ ikpere na ekelechi chineke akụnụba ikomutiya onye chukwu gọziri mmadụ apụghị ịkọcha ara asaa aga nye josef kwuru mee ihe ụkọ wee dị na mba niile mba niile na-abịazi ijipt okwu ihe oriri ndị kenan ruben ụmụnne ya sikwazi na-egbu ikpere na-arịọ ihe oriri okwu chineke bụ e amen ha amataghị josef ma josef mara ha o ji abalị arụ ala ọ mana chi ga-efu efu josef sị ebee ka ndị a si bịa jidenụ ha ha bụ ndị iro bịara ịma otu obodo anyị dị ọ mụrụ anyị na abụọ otu nwụrụ anwụ anyị ya nke a ka ụmụnne ji unu arịọ nke a bụ abụ ha Josef agbaba n'ụlọ bee akwa obecha akwa pụta o zunarịrị ha onwe ha nwa ahụ ọtụtụ ọnwụnwa iji mara ma mmụọ ekworo na ịkpa asị ọkadị ha n'ime o mechaa ọsị Josef onye unu rerere anwụghị m anwụ tupu sitere m ịzọpụta unu niile ya ka m ji bịa ha gbu ikpere n'ala n'egwu na-ama jijiji unu atụla bụ aka m bụkwa nwanne unu kedu ime aka Jekọb nna ya ọ dịkwa ndụ e? ọ nọ onye nwe m ọkpọta nna m cheta anyị igwe ewu na akịrị unu niile ezinụlọ niile kpọrọ ha bịawa benjamin nwanne m eze ruo anyị n'aka otu a ka jekọb na ezinụlọ ya siri bụ ijipt ndị bụ ụmụ isrel taa Emmanuel ga-abụ n'ụwa nke ahụ kọdọ nke ahụ bụ obere okwu tulee n'ikwu joo ka ịbụrụ nne joo ụwa bụ kọleji biko mụta ihe onye chukwu gọzi